ihe ị nwere ike ịmụ ihe ga-enyere gị aka ịma ihe ọhụrụ ndị a gbanwere na otu anyị si ghọta ihe ụfọdụ obi dị anyị ụtọ na Jehova ji nwayọọ nwayọọ na-eme ka anyị na-aghọtakwa eziokwu Baịbụl ugbu a karịa mgbe ọbụla ọzọ Daniel isi iri na abụọ amaokwu nke anọ n'agbanyeghị ya o nwere ike isiri anyị ike ịmata ihe ndị kacha ọhụrụ agbanwere na otu anyị si ghọta ihe ndị dị na Baịbụl olee ebe anyị nwere ike ịhụ ihe ndị a gbanwere na otu esi kọwaa ha n'akwụkwọ ndị ama Jehova ji eme nchọnchọ e nwere ihe ole na ole a kọwara n'isiokwu n'isiokwu gaa n'isiokwu bụ ndị ama Jehova gaa n'isiokwu nta bụ ihe ndị ama Jehova kwere gazie n'ebe edere ime ka ihe anyị kwere dokwuo anya na Watchtower Publications Indes ị ga-ahụ ihe niile agbanwere n'otu anyị si ghọta eziokwu Baịbụl ị ga-ahụ ha n'isiokwu bụ Beliefs Clarified a haziri ha n'afọ n'afọ echi ihu ebe a haziri ha n'isiokwu n'isiokwu na Watchtower Library ma ọ bụ na Watchtower Online Library denye Understanding Clarified tinyekwa akara na-egosi ihe mmadụ kwuru n'ebe ị ga-edenye ihe ị na-achọ ịmụọ ihe n'onwe gị ọ ga-adị mma ka ị họrọ otu ihe agbanwere n'oge na-adịbeghị anya mee nchọnchọ gbasara ya chọpụtakwa ihe akwụkwọ nsọ kwuru mere eji gbanwee ya isiokwu a agwụla